Now, n'ihe onyonyo a, aga m egosi gị ụzọ dị nchekwa ị ga-esi egote ego kripto bụ Wakanda Inu site na Trust Wallet. Ya bụ, ihe izizi ị ga-eme bụ imepe akaụntụ Trust Wallet gị. Ị ga-ahụ dashbọọdụ gị. Ọ bụrụ na ị nweghị mkpụrụ ego Wakanda Inu na dashbọọdụ gị, ị ga-eme ka ọ dị na walet gị. Ma kedu ka ị ga-esi eme nke a? ị ga-aga ebe e nyere ohere ịchọ token. Na mgbada ya, ị ga-ahụ ebe e dere "Add Custom Token", pịa aka na ya, gbanwee netwọk gị ka ọ nọrọ na Smart Chain, ma kọntat adreesị gị. Mgbe ị mere nke a, ọ ga-egosi token Wakanda Inu ma gbakwunyekwa ya na Trust Wallet akaụntụ gị. Ihe ọzọ ị ga-eme bụ igote mkpụrụ ego Wakanda site na swap Ma tupu i nke a, o kwesịrị ka i nwee mkpụrụ ego BNB. Jụọ oyi gị ma maọbụ gote ya na Binance, ma gbanwee ya dịka Smart Chain. Mgbe ị mere nke a, ị ga-ahụ ya na dashboard gị. Gaa na The Apps ya bụ (Decentralized Apps) ị ga-ahụ swap Ọ bụrụ izizi gị iji ya, ọ ga-adị mkpa ịgbanwe netwọk gị ka ọ bụrụ BSC (Binance Change). Pịa aka n'ebe e nyere ohere ịchọ token. Pịa aka na Smart Chain. Ọ bụrụ na dashbọọdụ gị na-egosi akara Ethereum n'elu ma emepe pankek swap pịa aka n'akara Ethereum ahụ. Ọ ga-achọ ka iji kọọ wallet. Mgbe i jikọrọ ya, ọ ga-adị otu a. Ihe ọzọ ị ga-eme bụ ịhụ na ebe a na-egosi akara BNB. Pịa aka n'ebe e nyere ohere ịhọrọ ego nke ị chọrọ, ma dee ntata adreesị m ga-agbakwunyere gị n'okpuru ihe onyonyo a nke bụ Wakanda. Họrọ ya ma pịa aka n'ebe edere dere "Max", ya bụ nke kachanụ. Mgbe ị mere nke a, mkpụrụ ego BNB niile ị nwere ga-agbanwe họrọ mkpụrụ ego Wakanda. Nke a bụ oke kachanụ nwere ike ịgbanwe. Pịa aka n'ebe edere 'swap' n'asụsụ Bekee. ga-asị ka m kwenye na achọrọ m ime mgbanwe a. Ọ ga-egosi ihu akwụkwọ Smart Contract Call ma chọkwa ka m kwado ya. Ihe mere na enweghị m ike ịkwado ya ugbu a bụ maka na enweghị m mkpụrụ ego ruru otu a maka mmegharịa ya. Ugbu a ọ ga-ekwe. Apịrị m aka na bọtịnụ nkwado, tinye koodu ngafe m, o wee gosi na enyefeela transakshọnụ m. Yabụ, ihe m gosiri gị na nke izizi na ugbu a bụ iji kọwara gị na ị gaghị azụtanwu ego Wakanda bụrụ na ị mkpụrụ ego BNB na waleetị gị, nakwa na ọ ga-adịrị gị mfe ịzụta ya ma maọbụ na ị nwere mkpụrụ ego BNB. Yabụ m ga-aga na walet m, ị ga-ahụ na agbakwunyela m mkpụrụ ego Wakanda, o wee bụrụzie dọla isii Ị ga-ahụ na Trust Wallet zitere m ozi na smart contract call m gara ọfụma, yabụ otu a bụ ụzọ dị mfe ị ga-eji zụta Wakanda site na Trust Wallet. Eji m n'aka na ihe onyonyo a ga-enyere gị aka. kesara ndị ọzọ. daa.